akwụkwọ ozi mbụ nke pọl onyeozi degara ndị kọrent ndị kọrent nke mbụ isi nke mbụ pọl onye a kpọrọ ịbụ onye ozi nke jizọs kraịst site n'ọchịchọ nke chineke na sostenis nwanne anyị na-edegara nzukọ chineke nke dị na kọrent akwụkwọ bụ ndị edoworo nsọ n'ime kraịst jizọs ndị a kpọrọ ịbụ ndị nsọ ha na ndị niile na-akpọku aha onye nwanyị jizọs kraịst n'ebe niile bụ onye nwanyị na ha amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta ana m ekelere unu chineke m mgbe niile n'ihi amara nke chineke nke e nyere unu n'ime kraịst jizọs na n'ihe niile ọbụla e mere unu ndị ọgaranya n'ime ya n'okwu niile na ọmụma niile dịka emere ka ama nke kraịst guzosi ike n'ime unu nke mere na ọ dịghị onyinye amara fọdụrụ nke unu na-enweghị unu na-echekwa mkpughe onye nwe anyị jisọs kraịst onye ga-emekwa ka unu guzosi ike rue ọgwụgwụ ihe niile bụrụ ndị a na-apụghị ibu ebubo n'ụbọchị onye nwe anyị jisọs kraịst chineke kwesịrị ntụkwasị obi onye e sitere n'aka ya kpọbata unu na nwekọ nke ọkpara ya jisọs kraịst onye nwe anyị. ma ụmụnna m esitere m n'aha onye nwe anyị jizọs kraịst rịọ unu ka unu niile na-ekwu otu ihe ka nkewa kwa ịdị n'etiti unu kama ka e mee unu ka unu zuo oke n'otu uche ahụ na n'otu izu ahụ n'ihi na ndị ezinụlọ Kloy gosiri m ihe banyere unu ụmụnna m na esemokwu dị n'etiti unu ihe m na-ekwu bụ nke a na unu niile n'otu n'otu na-asị mụ onwe m bụ nke Pọl mụ onwe m bụkwa nke Apolos mụ onwe m bụkwa nke Kifas mụ onwe m bụkwa nke Kraịst ekewo Kraịst eke ọ ka abụ na akpọgidere Pọl n'obe n'ihi unu maọbụ na e mere unu baptizim ịba n'aha Pọl ana m ekele chineke na ọ dịghị onye ọbụla n'etiti unu m mere baptizim ma ọ bụ krispọs na gaiọs ka onye ọbụla ghara isi na emere unu baptizim ịba n'aha nke m ma emekwara m ezinụlọ stefanas baptizim ma ewepụ ndị a amataghị m ma emere m onye ọbụla ọzọ baptizim n'ihi na kraịst eziteghị ime baptizim kama izisa ozi ọma ọ bụghị na amamihe nke okwu ka a ghara ime ka obe kraịst bụrụ ihe efu n'ihi na okwu nke obe bụrụ ndị na-ala n'iyi ihe nzuzu ma ọ bụrụ anyị bụ ndị a na-azọpụta ike nke Chineke n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si m ga-ala amamihe nke ndị maara ihe n'iyi m ga-ajụkwa nghọta nke ndị nwere nghọta olee ebe onye maara ihe nọ olee ebe ode akwụkwọ nọ olee ebe onye oge a onye ya na ibe ya na-ajụrịta ajụjụ nọ chineke emeghị ka amamihe ụwa bụrụ ihe nzuzu n'ihi na ebe ụwa na amamihe nke chineke na eji amamihe ya mara chineke ọ dị chineke ezi mma iji ihe nzuzu nke ihe ahụ a na-ekwusa ịzọpụta ndị kwere ebe ndị Juu na-arịọ ihe ịrịba ama dị iche iche ndị Grik na-achọkwa amamihe ma ya onwe anyị na-ekwusa kraịst na akpọgidere ya n'ebe, onye bụrụ ndị juu ọnya bụrụkwa ndị mba ọzọ ihe nzuzu ma ọ bụrụ ndị a kpọrọ ma ndị juu ma ndị grik kraịst bụ ike nke chineke na amamihe nke chineke n'ihi na ihe nzuzu nke chineke karịrị mmadụ niile na amamihe adịghị ike nke chineke karịrịkwa mmadụ niile n'ike n'ihi na leenụ ọkpụkpọ unu ụmụnna m na ọ dịghị ọtụtụ ndị maara ihe dịka anụ arụsị mara ihe ọ dịghị ọtụtụ ndị ike ọ dịghị ọtụtụ ndị amazuru aha ha ka a kpọrọ kama ọ bụ ihe nzuzu nke ụwa ka Chineke rọpụtara ka ọ wee mee ka ihere mee ndị maara ihe ọ bụkwa ihe na-adịghị ike nke ụwa ka Chineke rọpụtara ka ọ wee mee ka ihere mee ihe dị ike ọ bụkwa ihe dị ala nke ụwa na ihe a kpọrọ ihe efu ka Chineke rọpụtara bụ ihe nke na-adịghị ka ọ wee mee ka ihe nke na-adị ghara ịdị ire ka anụ arụ niile bụ mmadụ wee ghara ịnya isi n'iru Chineke ma unu onwe unu sitere na ya dị n'ime Kraịst Jizọs onye ghọrọ amamihe nye anyị site na Chineke bụ ezi omume na ido nsọkwa na mgbapụta ka dịka edeworo ya n'akwụkwọ nsọ onye na-anya isi ya yaa na onye nwe